Hi, welcome to Linda's TV show. If it is your first time of stopping by, you are highly welcome. Please, I beg you for this favor, click on that red button that says subscribe and beside it is a notification bell. Turn the bell on is very very important as it enables you to know when I upload a new video so that you will be the first person to check it out. I bring to you information about the globe, especially Nigeria to be precise. Uh, uh. otu obi si wee dị m gbasara ihe na-eme n'ala Igbo mana ihe m chọrọ ịrụta aka bụ ihe nke gbasara ndị ndị kpọrọ onwe ha celebrities ndị na-eme ihe ejiche the movie celebrities so-called Nollywood celebrities ee ihe a m na-ekwu kịta ma ihe m chọrọ igwu ugbu a Eh, ụmụ igbo unu anya ife na-eme n'ala igbo ee eh, ọ dị emetụtakwa mmụnwa dịka omekanna ya directly nke pụtara na m chọkwa m agbasị nkịtị mana mgbasị nkịtị ọ mma maka na achọrọ m ikweta ihe a ndị mmadụ na-adị ekwu na igbo afụrụ onwe ha n'anya achọrọ m ikweta na ya bụ ihe ee m ka chọkwara ka m na-adịkwa pozitiv na ihe niile gbasara igbo ịmasị na igbo afọrọ onwe ha n'anya achọrọ m ikweta na ya bụ ihe mara ihe m chọrọ ịrụta aka taata bụ ihe gbasara celebrities ndị kpọrọ onwe ha ndị celebrities Nollywood asị m on you m unu ihe ihe were ga-eji eme unu ọ bụrụ ha niile ụfọdụ bụ ndị isi gbakọrọ ọnụ enwụọ ohere ya aga m akpọpụta afa ndị isi gbakọrọ ọnụ ndị nke ọzọ bụ ọcha achagbute ọcha ha achagbute awụ ya na-agba ife mee n'obodo ndị ọzọ bụ n'obodo oyibo ife ebe ndị agbọrọ onwe ha Nollywood celebrities ka a na-agba gidigba gidigba gidigba wee na-aga na Twitter ị ga na Twitter you tweet ị gaa na Instagram ide ị gaa na Facebook ide ọbụla ị nwe ide gbasara injustice nke na-eme n'obodo ndị ọzọ you're asking or demanding for justice mana o mezie n'obodo nke isi na ya pụta imechi ọnụ ido ogbo Chineke kpọọ gị ọkụ omenna ala igbo isi na ya pụta idogbo imankwuo okwu imanwezi data imanwezi sọb fon gị mebie laptọpụ gị mebie inwerozi ịntanetị inwezi efe imezi ihe ndị ọzọ asị m chineke kpọọ gị ọkụ nkịta romeka nna ya taa gị maka ebe unu na-adị ike ike na-adị unu bụ ihe na-emetụta ndị ọzọ unu na-amara ndị ha bụ emekwa afọ a na-akpọ celebrities a this Nollywood celebrity ọ na-abụ unu isi isi a ọ na-abụ unu ọ na-emebisizi unu isi ime ofu muvi ejije maọbụ mee ofu skit maọbụ mee ofu kọmedi ọ baa gị isi izuzubezie injustice ahụ na-eme n'obodo ndị ọzọ ị na-agbagidigbagidigba ka ị ga dee something ka afụta na ị dere ihe na ikwuru okwu ọ pụtara na injustice emebeghị n'ala Igbo ọ pụtara na anaghị egbu ndị mmadụ n'ala Igbo abalị ole ma ole maọbụ izu ụka ole ma ole maọbụ ọnwa ole ma ole ala Imo steeti ọwụ a na-agaghị aga mmadụ ole pụtago okwu okwu gbasara ya ogbugbe a na-egbu ma na Anambra na Abia steeti na Enugu ma na Ebonyi na Delta mmadụ ole bụ ndị celebrities pụtago okwu okwu ya unu na-abịachakwa Instagram live bịa Facebook live mechaa ihe niile unu na-eme pụọ nke a na-elekwa mgbe ụnụ ga-ekwu okwu gbasara ya bụ ihe unu anaghị ekwu okwu asị chineke gbuo ụnụ ọkụ omeka nna ya asị chineke gbuo ụnụ ọkụ maka soko called celebrity unu echefugo na you stop being a celebrity when people stop celebrating you ị marọ nke ahụ ife ị na-eche bụ politician eh, eh, eh, maybe political endorsement politician bịaruo onye gị contract maọbụ ọkpọrọ gị yuzo gị for campaign used a certain Igbo stupid celebrity, lunatic celebrity e used ha few years ago na Delta ejime campaign, governorship campaign or election. Kamgbe ahụ kere ebe unu nọ. A ka ga ejikwu unu ọzọ. Unu chefuzie na unu bịaruo unu eme campaign etinye ndị mmadụ the poor minded average igbo pepl etinye ha n'ọnọdụ ọjọọ unu chefuru na unu so you people contributed to ihe na-eme n'ala igbo unu chọzọ na so tinye ọnọdụ igbo otu ọ dị unu mere kampen tinye mmadụ onye ahụ unu mere kampen tinye ọlọọlụ ụzọ unu ọjụrụ ese ọkwụgo ndị nkụzi ụgwọ ọnwa unu ọjụrụ ese ụfọdụ ka eji kọmọn ndị na-aza steeti ka eji ụgwọ 6 good months mmadụ ole kwugwu okwu ya n'Imo steeti 6 good months ndị na-aza steeti a na-akwụ ha ụgwọ ndị nkụzi ma ndị lala penshọn a na-akwụbeghị ụgwọ ndị nọ na agụụ you so-called stupid lunatic celebrities unu okwugokwu okwu gbasara ndị nkụzi lala penshọn a na-akwụ ụgwọ na steeti dịgasị iche iche unu si na ya wee pụta unu okwugokwu okwu ya maka ọ dị platfọm unu ka unu ji wee tinye ndị unu tiri ebe anwa a na-egbegbuzi ndị a na-egbegbu unu ejighị nkwa dị platfọm unu bịa bịa kwuzi about the injustice ọmebezi n'obodo ndị ọzọ unu apụta tiwa gidigba gidigba gidigba asị m chineke gbuo unu ọkụ nkịta rata unu sọsọ ole ma ole na-ekwu gbasara ya bụ ihe unu na-aga obodo oyibo unu na-afụcha ka obodo ndị ọzọ dịgasị selebriti selebriti a bụrụ unu isi ụnụ maka na ọ n'ala igbo ka ọ gadebere enwezikwa ebe ọzọ ama unu nwanne amara gị n'obodo obodo ọzọ na-abụghị n'ala igbo maa na onye ahụ maghị ebe ahụ bụkwa onye igbo na-ekiri Nigerian home movie maka iburu one of the top 10 enwere na Nollywood bụ a celebrity ama na Nollywood nwanne an average Swedish person amaghị onye ewu an average British person amaghị onye ebu an average Italian person amaghị onye ebu so your so-called celebrity a na-abaghị isi kwụsịrị within ebe ahụ ị nọ bete ọ bụrụgodo onye na-eme waka pass na Hollywood America ọ bụ Bollywood ndị because these are the people that speak when an injustice is taking place in a land unu anaghị ekwu political endorsement and political appointment a na-egbu ndị matter. egbuchazie ndị anwa ke ndi your skit ke ndị ga-watch your comedy ke ndi watch is all those things who are those people that, that will subscribe to your channels unu na-echekwa nke ahụ unu pụta unu tie ọgbasahụ unu ọgbasahụ unu mana ọ gbasoro unu unu akpọrọ ndị unu kpọrọ mere ha kampenu tinye ha n'ọnọdụ dịka gọvanọ wee nọrịzie na ndụ ndị mmadụ wụsazie ọgba ha n'elu ndụ ndị mmadụ unu ekwughịkwa okwu chineke kpoo unu nwa obere oge m ga-edebe afa ndị niile chineke ya agba ọkụ nollywood celebrities omekana na ya achọghịkwa ịma o ọnụ mana mụ achọghị ịma ọ bụ na nkwa eziokwu enwe nkata ị ga-eji butere m eh, eh, abụ ekele maka na m kwuru eziokwu isi n'ime mbute nkata ahụ tiwa n'ụzọ nkata nwa tiwa n'ụzọ na mụnwa chọrọ ịma enwe ife ibu n'obi na ị ga-enye m political endorsement ibu n'obi na ị ga-enye omekanna mana maka na m pụtara kwuo nke bụ eziokwu kwuo ka o si wee dị esi na go to hell chineke kpọọ gị nwere n'onwe gị ọkụ ma that political endorsement I don't care m ya nga na-ekwu nke bụ eziokwu inyero m ya nga na-ekwu nke bụ eziokwu people are suffering ndị mmadụ taga ahụfụ ndị mmadụ ka a na-egbu di ha anyhow ụmụ ndị mmadụ na-anwụ anyhow ndị mmadụ na-anwụ n'agọ ndị mmadụ na-efu enwebeghị onye pụtara kwuo okwu a na-atọ ndị mmadụ now nke na-emezi na-abụ for the past weeks now a na-ekwu okwu gbasara Nnamdi kalụ ekidnapụrụ from Kenya from Kenya down to Nigeria enwebekwa ofu onye kwuo okwu the same entity the same person bụ onye na-ekwu okwu gbasara ọdịmma ndị Igbo day in day out enwebeghị ofu onye celebrity pụtara kwu okwu only few ka m ebe ha ji platform ekwu okwu also few ndị nke ọzọ gịnị ji nwa nkịta ọnwụ gịnị ji nwa nkịta ọnwụ somebody like uh, Chendo on ọ na-eme ọfụma he has said a lot about the injustice going on Ugezu J. Ugezu has said a lot uh, I think eh, Uche Otoputa has said a lot uh, and few others nwa ọbụla oge m ga-edepụta shiwa afa ndị chineke ga-agba ọkụ so ọnọdụ dis guy nọ Nnamdi Kanu nọ under DSS dizi ndị Igbo niile na mma you guys are now celebrating achọrọ m ka m na-enwe these feelings na na ndị ojii anyị ọbụ ndị Igbo na ya furu onwe anyị n'anya achọrọ m ya chaa chaa rebet the things m na-adị afụ ọ na-agbawa anya mmiri ọ na oji m anya nwanne ya ọ bụrụ ka maka omeka nna ya mana asọ onye na-egbu ihe na-eze isi ya kwuo nke bụ eziokwu tụfụrụ nkịta ọgbụgbọ hapụzi ọgụ ya na ndị mmụọ kwuo nke bụ eziokwu na-agbasizila nkịtị ndị mmadụ na-anwụ for always watching Linda's TV show. I will see you again in my next video. Remain blessed. I appreciate each and every one of you and keep on watching Linda's TV show. If you have not yet subscribed, please, I beg you to do that so that you'll be getting more updates from me. Bye-bye.